ọhanaeze ndị igbo ekene m ụlọ asị na dịrị nwoke mma dịrị nwaanyị mma biko na mgbasị nketa atọ ozi ọma ka ejiri ede maka na enwego ihe ọ yaba na-ekwu kịta ọ ka asị na mmadụ anọzie iziokwu anyị mara ya esi n'eziokwu na ihe siri ike ndị o ihe si wee dị n'obodo anyị bụ ọsọsọ na naijiria n'ụwa niile asị hold biko biko nne na nna bụrụ nwoke bụrụ nwaanyị biko gee m ntị ka m kwụcha ihe m ikwu maka na asị na fom dị ụzọ ịnabanya na parents ya nọ okenye mana mkpọrọ mgbe gbaa sị na okenye ada nọ n'ụlọ ewu a na-amụ n'ogbenye mana kịta parents ya nọzi ụmụazị a na-eme ihe a na-ekwesịghị ime nwụhọ na ya asị ha kacha nwa ya na-asị ha nna were jide nke a nwa ya asị ha hapụ nke a n'umeji nwatakịrị nwa gị nwoke ma nwa gị nwaanyị ejechaa bata were ihe ịmakwa na you as a parent you cannot afford that thing ọ bụghị na onwe na ihe nwa na-alụ nwere isi ọ bụrụ na ụmụ ihe bụ na mmadụ ọcha child nwere business of ị na na business ahụ na-eme ozugo ahịa for six months na ọ omego nogo some petty trading for six months otu onwebe ha you can no give account of 100,000 nwatakịrị ahụ ejecha bata na-eyuzu phone of 200,000 ọ na-eyuzu phone wọtụ capital o ji azụ ahịa ụna ama nkwu okwu maka n'elu nke kachasị njọ bụ na o nwa gị na-alụ ojecha ọbata ogbulu nke anata ojecha abata ogbulu nke abata nkwu okwu nke kachasị njọ bụ na nke na-ewe iwe karịa bụ ụmụ ndị nne nwaanyị na ndị nna ya nọ nwa ha nwaanyị apụta nwoke ọzọ ha na amụ ha adọrọpụ nwa ha na gate ha nwa bịa mepee dọ kpọmkpọmkpọm mọmị na dadị anatago emepeelụ nwa gị dọ ojecha abata si ebe o si nata after some days money full know that you as a father or a mother cannot afford or cannot buy for him or her man gs ihe a na-emebi so na na vidiyo anyị igbo ekele m ndị ibe m ụbọchị m arụ mma ndị ibe m achọrọ m ikele mmadụ niile ndị na-asọpọtụ onye nwe imo ndị na-asha vidio m ndị niile na-efolo m asị chukwu unu maka weta atụnụwa ihe niile onye nwe na-eme m ga-emeli ya taa sọnde akwadola m ije ụka ọ na m ga-eme obere vidio bifo jebe chọọchị taa ama m the reason why so many of our parents na ji dị very very weak even inye ụmụ ha mụrụ amụ instruction i don't know the reason why so many of them dị weak inye common instruction to the family taa sọnde ọnwụ na ị ga-ejeli chọọchị send your children to church and onye na-agbagoju m anya n'ala igbo na bụ ofe anyị nwawụ ụmụ okorobịa torola eto and i don't get it ahụ the reason why nwa 15 years na-elebawayek je use iphone nwata nwaanyị 13 years a girl of 13 years na-eyuzu iphone 14 n'ihu parents ya you cannot talk. nne a ga-ekwu okwu nna a ga-ekwu nwa 13 years na-eyuzu fon water over 800 600,000 naira enweghị ọ na-arụ in the morning sunday morning nwa gị ga-anọ n'ụlọ gịnwa na onwe gị ejebe ụka you can't even talk to your daughter nne nkwado ji ụka nna nkwado ji ụka ị ga-anụ adaugo ama m na bifo m alọ chọọchị nga ahụ gị ịpụbakwa biko tinyekwere m king ahụ a na-etinye king what kind of parents are you kedu ụdị nne na nna ewu i remember my father when we were growing sunday morning 6 o'clock onye ọbụla achọbụla chakol ị ga-aga ya na ayon chakol ayon ị ga-eji ayon akwa gị once 7:30 my father wụ bright wuchukwu ga-agbachi store gbachie kichin enweghị anybody ga-aba na kichin enweghị anybody ga-aba na store until chọọchị agbasa ọ bụrụkwana guzo na chọọchị is a big problem papa m nwere nkume akpụrụ akpụ ị ga-evuru n'isi na-eme awọ jump ọ na-apịa gị ma waya but I don't know the reason why parents of nowadays a na-abadede mba ma ya fọrọ ịpịa ụmụ ha ihe that's the reason why oshi na-amaji karịa n'ụlọ that's the reason why ị ga-ahụ nwa 14 years ya e na-terrorize his community ikwu mmiri ya my son the stubborn akụra gị aka na ịmụtara nwa the stubborn ndị igbo si na ọkwụrụ a na-akarị onye kụrụ ya n'ala igbo na ọkwụrụ akarịala onye kụrụ kedu ihe nwa gị nwaanyị ga-eji pụọ na be gị nwa 12 13 years gaa rahụ outside ya alọta moto drop ya some parents ajụọ ya ị natakwara the guy ego what kind of parents ka anyị nwere now just imagine oge anyị na-eto gị pụọ n'iro na ọ ga-aga ị ga-agba ma nkụ ị ga-egbu ma nri egwu ị ga-eji kọva ọp asa anya ọwụ nwoke anyị ga-eje ga gba bọọlụ anyị gbaga bọọlụ gbaga bọọlụ hụ na taịm makara anyị ga-abanye m ọhịa ga kpaa nkụ kpaa nri egwu buru ya anyị bịara so dada ka anyị jere nkụ were kọva ọp but now nwa gị nwaanyị 13 years moto ga-eburu ya bata na kọmpand gị ịhụ mpa na mmanaji ya nne nwekweghị natara brọda ahụ ahụ na ụwa emebiela biko nweta meseji a tinye aka ya meseji a bikos ihe niile unu hụrụ anyị na-emewu ka ọ hụrụ na anyị kwuru ma ya wụrụzie na ụmụazị ugbu emeghe ha anyị kwuru agbachila nkịtị bikos all dis tin next generation na-abịa n'ala igbo ga-asọfa maka ya nwa nwanyị 13 years na-eyuzu iphone promas iphone 13 iphone 14 onweghị shop onweghị ọ na-arụ ọ ka nọ ss ọ ka na sx1 just imagine ụmụazị na-akwado ile wayek ịhụ nga ọ ga-akpọwa isi ya ọlachi isi nwa nwaanyị ya ete ya dai kpọwaa ya jeda diagram na salon ị ga-ile isi hụ nga ele dị kpọ nwa ya nwoke dị 3 years ewere dai na-anya obere nwa dị 3 years n'isi majibadi woman ka enyi ji ete nwa dai n'isi ọ gbala isi awụ ọ sị na ọ na-eme nwa aji ama mma dai ma na-egbu anya you know our people eh, they perish because they don't have wisdom nwa 3 years ọkpụkpọ ahịa na-akaba aka ka ị were dai na-anya n'isi enwe nke ị ga-ahụ gị hụ nwa nwaanyị bi na vileji ga-ele nwa ya nwoke gbafuo ya ntị at the age of two years three years nwoke agbabara ọla ntị nwoko eman nwa obere nwa nwoko ozi ewe onye ochi ga-ejibaze chi ga-egbuo gị bụ ya the cause ya agwa ahịa ndị eji mara ndị Igbo vidio aga m egbu ya na nkenke biko ụbọchị sọnde ọwụ na ị ga-ejela ụka send those your junior ones to church ka ha on the school na ọ dị very very important nna anyị na nna anyị some of them ha school ọ na chọọchị ka ha si mụta ihe niile ha mata ma ịgụ baịbụl igbo kedu nwa ga-agụlụ baịbụl igbo na ọ na chọọchị ka a na-amụzi ka esi agụ baịbụl igbo ọ na chọọchị ka ị ga-ama na first law baịbụl nyere obe your parents so that your days will be long but now enweghị onye na-ekwe i remember those days there were some programs i na-eme na radio sundays mepee akwụkwọ nsọ gị na enwezi ihe dị ụtọ early morning sunday morning igbunye redio gị nụ nga a na-eme advert ọgwụ eji adị ime on sunday morning ọgwụ eji atụba nwaanyị ime on sunday morning those days enwe ụdị program ndị redio na-eme sundays from morning sunday to evening but everywhere agatara agata because nobody talk. enweghị redio ị ga-agbanye those days dị nọ nso ndị mụnna nga a na-akọwa ka esi adị nwaanyị ime ọgwụ nwoke ji amụ nwa ọhịa jọrọ njọ everything emebichiela n'ala Igbo ịnweta vidio tinye aka sha ya ya enwe nwa gị nwee nwanne gị gị na ya bi n'ụlọ send t to church send them to let go and learn because ha mụtara n'obere a ka ha ga-eji too adịghị nwaanyị nwoke na-eso onye nwa imo ọ bụrụ na nwa gị na-enweghị ọ na-arụ nọnda eji na-eyuzu iphone jụọ ya nne nna ka ihe ị na-eme maka asị ahụ aka gị na-egbu okenye aka m anọghị na-egbu ụmụazị vidio a ga ememe ya nga ọ dị nkenke ihe niile unu hụrụ anyị na-eme ka ala igbo ga-esi dị great again because everywhere emebiere so many people na abroad chede ihe emega ala igbo ha si no I will not ala igbo atọzụ ụtọ ka ochie atọ ebe nwa 12 years ga na-eyuzu iphone 14 ọ pachachin gom ya afọ ya gba ya atụ ọ bịa gwa mami mami adam not sure I'm bak back o gị je na bee nwoke at the age of 13 ga arahụ ịlọba gị butere mmaga agba ya sị nwa nwaanyị goterele m nwa nwaanyị gotere m akwa at the age of 13 years nwa gị nwaanyị agbabala akwụla n'ihu na anya gị parents na nwa nwaanyị tara ahụ at the age of 13 15 years na akwụ n'iro shame to you yes if you get this message share it because ọ na-agbawa obi ọ na-agbawa obi na enwezi onye eji n'aka n'ala Igbo enwezighị respect when we are growing onye ka ewu onye ka ewu na a ga-ahụ gị na nwoke na a ga-ahụ gị na nwaanyị at the age of 14 15 years so many of us tụtụrụ ntụrụ metuo ha na eji ma enweghị ụbọchị mkpọrọ nwaanyị bịa n'ụlọ mpa m ntụrụ metocha ọgwụ na mpa m anọghị nwa ụbọchị m zuru nwaanyị bie doro n'ụlọ mpa m because of the fear because ọ na-ada anyị ka ime na mpa gị be ya na uche ihe ọjọọ mere na be gị anyị niile enyere onye ọbụla ru mbọtụ ọ na-adị anyị ka ime ya mpa gị bata ya na uche na-emela ihe ọjọọ n'ụlọ ya but now nwa 15 years ga-eburu ọyị ya nwoke is my friend ha alakpuo na ụlọ nne ha na nna nne ha na nna ha gbara ha mmiri ha eji asa ahụ nye ha mmiri ha ji eri nri kụtara ha mmiri ịkwọ aka ha ga-eji kwụ aka ha ga-eji rie nri ọnya jụla ha rụtere na njọ inweta vidio tinye aka share ya ya tinye anyị kọmentị where you are watching tell us your experience when you are growing tell us your experience ka iche eje sunday school tell us how you respect your parents because ihe ndị anyị kụga na ọhịa ji ala igbo na-emebi ya yanwa butere oshi yanwa butere ama yanwa butere non gọọmenti n'ala igbo because our parents are failed ya marụ ụmụ mmadụ igbo ibe m tell us your location ebe isha watch onye nwe m tinye kọmentị gị tinye aka shia ya na-eti ala igbo na ekpere ka anyị mara gba ala igbo ga-adị mma enwe obere nwa nọ na be gị gị na obi ebi na ọnwa gaga school sunday morning send him or she to school go to sunday school ọ na-enye aka ya mara unu ndị igbo ibe ihe a kwuru n'ụtụtụ ka anyị mekwukwa na mgberebe na-asị biko ọ bụrụ na ịma na ịma nzụ nwa gị na ịma na ike adịghị gị eji azụ nwa ọ bụla ịbụa lụrụ gị bụla ịtọ bụla ofu mụọ ya zụọ ya zụta ya mma enough of all these children due na street due na na-ekwu ya maka na na-ekwu ya bezọ nọ ndị Igbo eji n'ugwu asị ya afụ ofu onye na-amụcha ụmụ 2014 ka na-akwụgalị na-ayọ ayịyọ ọkarịa akpụrụ 3415 na main road kpụdata ha ndịda na-ayọ ayịyọ kpụdata ha enugwu scatter children all over the country anyị na ha abụghị ofu anyị na ha abụghị ofu nye ha amụta nwa ụmụazị 3 4 na n'igba ha na-awa gị isi ọ bụrụ ibu ha lụrụ di ihe chịkwa nata nwa n'elu oge ahụ echikwata yes anyị ma ihe siri ike si anyị ghọta ihe siri ike banara odo odo maka na nwa ọbụla ịmụpụtara na onwe na-azụghị ọfụma ị na-azụghị ọfụma etichi ya between right and wrong otolite na-eme based ihe ịkụziri ya As a train up a child in the way of the Lord, when he grow up, he or she will not depart from it. Zuo nwa gị bikos ihe ọbụla ị mee ka Chukwu na-eji wee jụ Chukwu na-ajụ gị ajụjụ nwa ahịa ọ nyere gị ike ihe iji ama a lot of things na-eme ama m ka anyị si wee jebọje oge nke anyị mana biko si repeat na mistake of the past si na na-eme ihe Ọbọ mmadụ niile ya anata from that experience everybody ọgbọ mmadụ niile nwere grace for second chance biko Dodo that were parenting our issue of parenting in this Igbo in this Igbo Igbo this Igbo generation now has failed. 80% of parents are no longer responsible for how they train up their kids. Adults are responsible for it. It could hear a wake-up call for all the parents, all the mothers, parents, the guy, and anybody else for As long as somebody under you, that person is your responsibility. Kpochakwa mkpọrọ ha n'ọnụ. Ka m nwee n'ụmụ ọzọ.